Article 4 nkeji edemede nke anọ ọ dịghị onye a ga-ejide n'ọnọdụ ọhụụ ma ọ bụ odibo a ghara ịmachie ikpe ma ọ bụ ihe ọhụụ n'ụdị ọ bụla